ụmụnne n'ime chineke ka udo nke chineke dịrị unu n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ụlọ ọrụ ndị Life Word redio Ministry nke mba ụwa dum ka okwu asị abịara n'ụzọ nso e na na ngalaba nke naijiria n'ime olọgwụrụ nke dị n'ime ọyọ steeti nke dị n'ime ibadan n'ime ọyọ steeti ka okwu a si eru unu nso n'oge dị ugbu a ọzọkwa ka udo nke chineke dịrị ọnụ n'aha jizọs na ịga n'iru na-enwerịta ihe akụkọ na ihe mkparịta ụka anyị n'ụbọchị nke taa anyị ga-eleba anya na akwụkwọ ọlụ ndị ozi ọlụ ndị ozi isi nke abụọ ga-amalite ego na amaokwu nke iri abụọ m ga-agụ na amaokwu nke iri abụọ na otu ọlụ ndị ozi isi nke abụọ amaokwu nke iri abụọ na otu ọsị ọ ga-erukwa na onye ọbụla nke ga-akpọku aha onye nwe anyị a ga-azọpụta ya ka chineke nye anyị nghọta n'okwu ya n'oge dị ugbu a mekwane ka anyị bụrụ ndị nwere ngọzi pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye nwe amen ihe anyị ga-eji wee mere isi okwu n'ụbọchị nke taa ga bụ ike n'aha jizọs ọzọ ike n'aha jizọs enwere ike n'ebe dị iche iche ike dị n'elu ike dị n'ụwa ike dị n'ogbu mmiri ike dị n'ebe dị iche iche nke ụwa n'ihi na mmadụ na-achọ ike n'ebe ike na-adịrọ mmadụ na-achọ nzọpụta n'ebe nzọpụta na-adịrọ ụfọdụ agbabawo n'òtù nzuzo iji wee ike ụfọdụ agbabawo na nzukọ nzuzo pụrụ iche iji wee chọọ ike o nwere ndị gara n'ebe a na-akwafe ọbara ka ha wee nweta ike nwee ndị na-eje ebe ha na-achụ àjà oke ebili na oke anụ pụrụ iche ka e wee nweta ike nwere ndị na-eli mmadụ na ndụ onwe ndị na-eli anụ ufe na anụ pụrụ iche n'ebe nzuzo dị iche iche ma ndị ji ọbara anụmanụ dị iche iche were asa ahụ ma were asa aka ma were eme ihe nzuzo dị iche iche ka e wee nweta ike ma anyị matara na ike ndị a esiteghị na chineke mgbe n'ikpeazụ ike ndị a na-agharịpụ ha ewe na-agbagharị na-achọgharị ike n'ebe ike na-adịrọ o nwere ndị kwadoro na ha ga-eji ike ha wee mee nke a ma nke ọzọ emecha ike ndị agharịpụ ha mana ike nke dị n'aha jizọs bụ ike nke kachasị ike niile ndị mgbe ochie ma ndị juu ndị farisii na ndị sadusi n'oge nke akwụkwọ ebe anyị ha che na ha nwere ike izochiwa mmehie ha ma mebie iwu dị iche iche ma ọ kwụrụ n'ebe dị iche iche n'ihi ikikere nke mmadụ ma ihe ndị a megharịpụ ha ma mgbe e nwere ike nke si n'elu wee bịa ike nke site na jizọs kraịst mgbe o nyere mmụọ azụ ya mmụọ nsọ nke pụrụ iche ndị a wee nwee ozizi nke ihe dị na ya nke nkọwapụta ike nke chineke dị na ya ndị nụrụ ihe ha kọwara na ndị nụrụ okwu ha wee na-ajụ kedu ihe ha ya eme ka ha wee nwee ndụ ebighị ebi e wee sị ha ha kwere n'aha nke aha jizọs kraịst aha kachasị aha niile elu aha pụrụ ịgbanwe mmadụ aha pụrụ ịsacha njọ mmadụ onye aha na onye mmehie wee bụrụ onye nke ya na chineke nọ n'udo ndị a wee sị na oge erugo mgbe ahụ ugbu a bụ oge a na-ara mmadụ nke ọma oge ahụ bụ oge dị ugbu a na onye ọbụla nke ga-akpọku aha onye nwanyị na-aga azọpụta ya ihe o ji wee gwa ndị anaghị aga azọpụta ya bụ na ha chọrọ nzọpụta mana nzọpụta adịghị n'aka mmadụ nzọpụta adịghị n'ego oke ụgwọ nzọpụta adịghị n'inwe oke ego nzọpụta adịkwaghị na ịbụ onye na-eje ụka maọbụ onye na-anọ n'otu nzuzo nzọpụta dị naanị n'ike n'aha jizọs kraịst n'ihi na onye ọbụla kwere n'aha na-aga zọpụta ya ọ bụ niile anya na akwụkwọ ọrụ ndị ozi isi nke atọ ego na nke isii na nke iri na isii ị ga-ahụ na afa jizọs kraịst mgbe a kpọkwuru afa o nyere onye ahụ ya akpọnwụ onye arụ ike onye dara ngwọrọ ikikere iji wee nwee ezi ndụ ikikere iji wee pụ n'ọhịa n'ọhịa ikikere iji wee malite ito chineke otuto achọrọ m ka ijie aka jee gụọ ebe a igodo esi na mbido wee ruo na mgbaghata ya ị ga-afụ na sọsọ aha jizọs akpọrọ nyere nwoke a ike n'ihi na ọ dara ngwọrọ ọbụla dị site mgbe a mụrụ ya ma n'ike n'aha jizọs kraịst mgbe a aha nwoke a wee bụrụ onye nwere onwe ya mkpa ọbụla nke nọ n'ime ya nsogbu ọbụla nke nọ na ya ihe ọbụla nke nọ na ya ihe ọbụla nke mere ka ị ghara inwe ndụ ma nwee ezi ndụ ma ọ bụkwanụ onye nke nwere ọṅụ pụrụ iche ihe ọbụla nke na-anapụghị ihe ndị naanị ike n'aha jizọs kraịst ga-eme ka azọpụta gị ga-eme ka ị nwee mmeri n'ihe ndị a niile nwee okwukwe n'ime jizọs kraịst kwere na ọ bịara nwụọ ọnwụ na maka mmehie gị ọkwụ ụgwọ ndị a niile ị ị na-ada mba ị ịbụ onye adọrọ n'agha ị kwesịkwaghị ịbụ onye adọrọ n'agha mmehie n'agha enweghị ego na n'agha mkpagbu maọbụ agha ọnwụ ọ bụ na ịtụkwasị obi n'okwu nke a ị ga-ehulata isi n'ebe ọ ị yọọ chineke site na azọpụta gị site n'ike n'aha aha ọ bụna ọnyanya bụ ihe niile na nsogbu ibikwasị aka n'ebe ọbụla nje ya na-eme gị kpọkuo ike n'aha jizọs kraịst a ga-azọpụta gị ị ga-enwe mmeri pụrụ iche ị ga-enwe nzọpụta pụrụ iche ihe ọbụla nke na-eme gị ọ bụ nyanya ọ bụ enweghị ego ọ bụ mkpagbu ọ bụ agha nke anụ arụ nke mmehie ihe ọbụla nke na-enye gị mgbakasị ahụ agwa m gị n'ogede ugbu a ike dị n'aha jizọs na-enye nzọpụta ụzọ abụla na ụzọ naanị okwukwe ka ị ga-eji bịa ike nke dị n'aha nzọpụta gị nye nke pụrụ iche nye gị mmeri n'ụzọ abụla tụkwasị gị ndụ n'elu ndụ ka edeba afa gị n'akwụkwọ nke ndụ hụlata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a ka kpere chineke n'ihi na okwu ndị a na-abịara gị n'oge dị ugbu a iji wee zọpụta gị iji wee mee ka ị pụọ n'uru iji wee mee ka ị bụrụ onye mgbe ị na-eme nke a ị ga-afụ ihe na ndụ pụrụ iche n'ụbọchị nke taa ka kpere chineke chineke nke pụrụ ime ihe niile onye ike si n'aka ya were abịa onye nyere anyị jizọs kraịst n'efu ka anyị wee bụrụ ndị nke nwere ikike iji wee kpọkuo ha nke anyị wee nwee mmeri anyị wee nwee udo lee ụmụ oru gị ndị ndị hụlatara isi iji wee na kraịst dị ka onye nwe ha na onye nzọpụta ha onye nwe anyị debe afa ha n'akwụkwọ nke ndụ hichaa afa ha n'akwụkwọ nke ọnwụ mee ka ha bụrụ ndị nke kwudosiri ike okwukwe mee ka ha bụ ndị nke nwere mmeri mee ka ha bụ ndị nke nwere ndụ abụ ndị nke pụrụ ihe gị site n'ike dị n'aha n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen ekele dịrị chineke n'oge ohere nke onye na-iji kpọkụ ike nke dị n'aha ya n'ihi na ebugo onye azọpụtara azọpụta kwudosie ike n'okwukwe kwudosie ike n'izu aha nke kwudosi ike n'ịgụ okwu ya n'ikpe ekpere ị ga-afụ ihe pụrụ iche n'ime ndụ gị mata na okwu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life world Radio Ministry onwe akụkọ mgbaama ma ajụjụ ma mkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 08132900111 ka mgbe unu na-eme nke a udo nke chineke nke kachasị udo niile dịrị ọnụ n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị.